10 Septemba 2017, ndị nsonaazụ nakwa ọnụ na-ekwuru ndị IPOB bụ Emma Poafor Nnamdi kwuru na ndị agha Naịjirịa na ndị uweojii bakputere na be nnamdi gbuo ndị mmadụ, merụọ ndị ọzọ ahụ.